Jenesis isiokwu nke iri anọ site n'amaokwu nke mbụ O rue mgbe ihe ndị a gasịrị na o ihe ọṅụṅụ nke eze Ijipt na osiite ya mehiere megide onye nwe ha bụ eze Ijipt. Fero wee wee iwe megide mmadụ abụọ ahụ na-ejere ya ozi, megide onye isi ndị obu ihe ọṅụṅụ megidekwa onyeisi ndị osiite o wee tinye ha n'ebe a na-edebe ndị mkpọrọ n'ụlọ onyeisi ndị ogbu n'ime ụlọ mkpọrọ bụ ebe Josef nọ na n'agbụ onyeisi ndị ogbu wee mee ka Josef na-elekọta ha anya o wee jere ha ozi ha nọ ụbọchị ụfọdụ n'ebe a na-edebe ndị mkpọrọ ha wee rọọ nrọ ha abụọ Onye ọbụla ghọrọ nrọ ya n'otu abalị ahụ, onye ọbụla dịka akụkọ isi nrọ ya si dị, bụ ogbu ihe ọṅụṅụ na Oziite eze Ijipt nwere ndị nọ n'agbụ n'ụlọ mkpọrọ. Josef wee bakute ha n'ụtụtụ, hụ ha ma lee iru na agbaru ha. O wee jụọ ndị ahụ na-ejere Fero ozi ndị nọnyere ya n'ebe a na-edebe ndị mkpọrọ n'ụlọ onye nwe ya sị gịnị mere iru unu ji jọ njọ taa ha sị ya nrọ ka anyị rọworo ọ dịghịkwa onye na-akọ isi ya Josef wee ha ọ bụghị Chineke nwee akụkọ isi nrọ niile biko kọọrọnụ m Onye isi ndị obu ihe ọṅụṅụ ahụ wee kọrọ Josef nrọ ya sị ya na nrọ m lee osisi vaịn dị n'iru m alaka atọ dịkwa n'osisi vaịn ahụ vaịn ahụ wee dị ka ọ na-ama ifuru okooko ya niile gbọwara ụyọkọ ya niile mere mkpụrụ vaịn chara acha iko fero dịkwa n'aka m M were mkpụrụ vaịn ahụ pinye ha n'iko Fero, nye iko ahụ n'aka Fero. Josef wee sị ya, nke a bụ akụkọ isi ya. Alaka atọ ahụ, ụbọchị atọ ka ha bụ. Ọ fọdụrụ ụbọchị atọ Fero ga-eweli isi gị, mee ka ịlata n'ọnọdụ gị. Ị ga-enyekwa iko Fero n'aka ya, dịka ị na-eme na mbụ mgbe ibụri ugwu ihe ọṅụṅụ ya ma otu ọ dị cheta m na onwe gị mgbe ọ ga-adịrị gị mma mekwara m ebere biko chetakwa m n'iru Fero mee ka m si n'ụlọ a pụọ n'ihi na ezupụrụ m n'ala ndị Hibru n'ezie ọzọkwa n'ebe a emeghị m ihe ọ bụla ka ha wee tinye m n'olulu a Onye isi ndị osiite wee hụ na akụkọ isi nrọ a dị mma. O wee sị Josef, mụ onwe m dịkwa na nrọ m, ma lee, nkata atọ nke achịcha ọcha dị n'isi m. Ụfọdụ n'ime ihe oriri niile nke Fero nke osiite na-esi dịkwa na nkata nke kachasị elu. Anụ ufe na-erikwa ha site na nkata ahụ n'elu isi m. Josef wee sị, Nke a bụ akụkọ isi ya: Nkata atọ ahụ, ụbọchị atọ ka ha bụ. Ọ fọdụrụ ụbọchị atọ, Fero ga-eweli isi gị, wepụ ya n'arụ gị, kwụba gị n'elu osisi. Anụ ufe ga-erikwa anụ arụ gị site n'arụ gị. O ruwe n'ụbọchị nke atọ, nke bụ ụbọchị ncheta ọmụmụ Fero, na o mere oke oriri nye ndị oru ya niile. o welie isi onyeisi ndị obu ihe ọṅụṅụ na isi onyeisi ndị osiite n'etiti ndị ọrụ ya, o mee ka onyeisi ndị obu ihe ọṅụṅụ lata n'ọnọdụ obu ihe ọṅụṅụ ya. O wee nye iko n'aka Fero, ma ọ kwụbara onyeisi ndị osiite dịka Josef kọrọ isi nrọ nye ha. Ma onyeisi ndị obu ihe ọṅụṅụ echetaghị Josef, kama o chezọrọ ya.